morning. Um, na eh, ikuku ekuku afu ike ọkụkọ ikuku ekuku afọ ike ọkụkọ biko ịbata pịara maka na share button message are very important na na-agwa ndị yuutu anyị okwu ha da anụ ihe ịmara chukwu na-esi na ọnụ otu onye wee na achọpụ ndị mmadụ na-abụ na-eme ndị mmadụ expos amaghị m ihe na-esere onye eze jizọs na ndị dibịa mana ị ga-ebido onye eze mere iwere ire gị igwe eze gị ọnụ ịmago ndị a na-agwa okwu ahụ mana ihe na-esere ha dị ka ha na-anapụ onye eze nri n'ọnụ wute ihe dibịa ọ na-eme agwara m unu na mkpefuru ndị celebrity dibia ndị a na-eme ihe ego ọ bụrụ na ịma ndị a na-eme ihe ego dere m afa ha ebe a ndị dibia gasị na-emecha ihe ego fufu ndị a na-emecha anwansi ndị ọgha ifuto ifuto ha na-eme ihe ego a sịghị na ọhụrụ ọ bụ ka akwụta dị mọni agwara m ndị gọọmenti ha nyoo ndị enyo onye eze jizọs apụtago tie mkpu wee gwuo na wee mee ha expose amamide ọgwụ ndị a na-agwọ nwanne m nwaanyị eke ime onye jena m eke ime good morning from here biko share the video amara m ịdị ọgwụ ndị a na-agwọ wee na-agwọta ego agwa m ndị mmadụ ihe ahụ ihe ndị a ji emegharị ndị mmadụ anya ndị a nwere secret business ha na-eme unu ma ndị na-ekwu maka ha You people know what I, you people know people I'm talking about. Hapụta sị na hapụta haje haje ebe a na-ere efi haje ebe ere efi jee nye na-ere efi some money enye onye na-ere efi some money akpụta dị efi ofu onye akpụta dị efi asị gị na onye a ji ebe kene nwaanyị na ha na-egosi ihe onye ahụ abịasị nachi igosi ihe onye ahụ jụkọrọ onwe gị ka e kpata ndị dibia na onye bekene bekene mmụọ mere ife na ọsọ ọkpa onye a ka a na-egosi a na-egosi ihu onye a ha asị gị na achọghị igosi ihu onye na onye a ka egosi ihu ya ndị niile bekene ndị dibia kpụtara efi ọkpa ka a na-egosi from a to z and ọgwụ ofu efi a ka a na-akpụta onye nke akpụrụ ofu efi a bịa gosichaa next week akpụrụkwa disem efi bịa ọba week akpụrụkwa efi bịa ọpa wig akpụrụkwa ise m efi bịa abụta eweta ego ego agbacha na rọba eweta ego agbacha na rọba eweta ezigbote ego ezigbote ego adị n'elu nke ọzọ dị na awụ ezigbo ego eburu ya otu a na ege esi ebu ya eburu ya like debe esi ela vidio na onye a ji 10 million ebe ka ene mmụọ mere ife onye a ji 5 million ebe ka mmụọ mere ife ese ya vidio sezie ya vidio agbanye ya n'ihu akwụkwọ agbanyezie n'ihu akwụkwọ otu a nọzi kịta na ọwụ na ma aha eji enyere onwe m aka agba mbọ with my bare hand na m chọrọ ibute ego achọwa m fon nọmba ha nweta fon nọmba ha kpọọ m ha na fon agba m biko na m chọrọ inwe ego dịsie na m chọrọ ịgba benz dịsie efere ya asịzie m oke mụ bịa ka agwa m ihe ọ ga-eri wee naba mbezie agwa m ego ole m ma akwụ mana achịkwumego na mma akwụ anyị ekwu ya n'ihu akwụkwọ nke awụ azụ ka a ga-ekwu ya ego na mma akwụ akpọrọ m je na chemba gwa m na agwụchara m ọgwụ a aka nne m anụkwanya aka ekpe m anụkwanya na ebe ka ha si eme ihe a ha na-akụnye mmadụ ụjọ n'ahụ ha gwụchara gị dị ọgwa sị gị aka nne gị anụkwanya aka ekpe gị anụkwanya onye ọra nụrụ ya na ọgwụ emebigo ee chineke mere ebere ha sị gị onye ọbụla nụrụ ọgwụ agbọọrụ gị na ọgwụ emebigo gị mechipụ ọnụ gị ekwefu na esili go gị ebre wọsh go gị irizi mechizie ọnụ ihe gọziri ndị enyi gị ndị enyi gị agị na ha na-akpabụ bifọ na ịchọkwara ije iche iche ije saa aka ha jụọ gị ma ijezi si mba na ozi na ije ha enwezi onye ihe ekwekwa maka na erie na gị maka a mara ịbụwa ndị mmadụ ndị mmadụ emepee gị anya ha marịkwawa ndị mmadụ na ije eh, saa aka wee webute ike ha emepee gị anya sị na onwe ha dị ka ịsa aka ha bịa sị ka ndị mmadụ ifu that kind thing ugo nwanne gị ka ime good morning from Nigeria chikere good morning from Nigeria ifu gị a erigo ha ubi that ifure ọlụ ọlụ ụka good they don't chop you with that so enwere secret business ndị a na-eme all the celebrity dibias ọ bụrụ ihe a ka ha si enweta ego onye eze onye eze ekwu onye na drug ka ha na-ebu Rosemary Okonkwo good morning nne ọmarịcha nwaanyị good morning biko na na-eche agwa vida na-eche vida ọ dị celebrity dibia gwa mụ na ndị a bụ ndị ori enwere ihe ndị a na-arụ n'azụ onye eze si na ka ha na-epush Oh, oh, all this umuazi na picture ya who? Oh, mna sponsor umuazi na picture ya who? Umuazi even na picture ya who? Oh, mna sponsor chaha. Ị ga-anọ like this, mmadụ akpọ gị na phone sị gị na your uh, your bank um, uh, uh, officer. Ya Chinedu, good morning. No, no, no, your bank officer, no, when I manage your account to him. Uh, now somebody is trying to tamper your um, your your your ATM. Somebody is, is, is trying to tamper your um, uh, this um, BVN. Are you there? He said, yes, sir. Yeah, but uh, we, we, are trying to stop you so that so so that that person will not tamper your your your account. So can you call us your um, your your digital number that is the back of your ATM? Obu no wewu ituturu kpo di ikpo ya. Asigo ge hold on hold on. Let me tell you ka asemi ya. Ka ọ dị ka ọ dị real. Listen to me very well. And make sure you are sharing this video to save your family member and to save your friends and to save your well-wishers. All this video anyị na-eme na-ewe ha iwe maka anyị na-eme ha expose. Ọ na-ewe ha iwe. Ha na-achọ iwe ha ga-esi wee memina anyị mana ha ya ha emenwu ya. Maka na isi na-ebu ogidi na-ebu ogidi ike na-ebu ogidi bụ ogidi ogidi anyị jie ya onu na ege ha sakpọ the call. They will call you and ha ma asụ English in the bank. Good morning. How are you? I'm calling you from First Bank. I am the one of the officers that uh, that, uh, that's managing your account. Somebody wants to tamper uh, your uh, your account. Uh, please, um, and we try to stop it. Uh, we, we, we like to verify and uh, block it. And after that, you come over to the bank, or you cannot be able to come over to the bank. We can do it from here. If the impression, we would like you to come over to the bank. Ah, we would like you to come over to the bank, but if you cannot be able to come, come to the bank, and I think if you come to the bank, as of Chinedu, your account officer, they will first call you. We would like to see in the bank, somebody want to tap out with your account. If you come, as of Chinedu, your account officer, they will direct you to my table. After like 10 minutes, they'll call you, they'll call you again. Sir, please, uh, uh, uh, uh, we, are, we are in a hurry to stop these people to not, not to tap out come to the bank. Without impression, any again, Oyasi come to the bank. It's not gonna matter Some they, they, they are reporting my account. Can, can, can I remember this video? And I report account. Hmm? Please share this video. The more you share this video, the more and I and, and I report to one game. We share this video. Share this video. They want to stop this video because I'm exposing them. I'm exposing them. na asịa gị kpọọ your ATM digital data 16 uh, digital dịsị na ATM n'azụ ị na-akpọzi ya 1 asị gị hold on hold on hold on asị gị oke continue ịkpọgịrị kpọchazie asị gị kpọọ that secret 3 nọmba na dị n'ihu ịkpọrọ asị gị hold on ihoro ndị on asị gị oke call your pin number the last one na-ege ntị o negeti call your pin number the last one I ask kpọọ boy because asị gị kpọọ the pin number uche gị wike bata na ya your man wike bata na ya asị call your pin number the last one Is this je kpọọ five Ask gị hold on asị gị okay call the middle one as in one before two ị e boy? Ask gị hold on Ask gị okay call the first one ị kpọọ asị gị call the third one ị e kpọọ ịgbọbọ pin ịkpọkọ pin gị achọ oge hold on bifo igbe onye na-emenụ aza ego dị na akaụntụ gị ego dị na akaụntụ gị mee aza ya ozugbo Ọwụrụ ndị celebrity dị asaa Ọwụrụ ndị celebrity dị asaa jụgoro onwe gị ajụjụ ndị celebrity dibia za ah, ide ego ndị a na-eme ihe ego ndị a na-eme jugoro onwe ebe a sewute gị ahụ so ndị ebe a na-agwọ ọrụ m ọgwụ agwọ ọrụ m ọgwụ mere m oke ite na oke ite oke ite oke ite oke ite gba gba gba gba under two months enwe m ego under two months enwe m ego mgbe jugoro onwe ajụjụ jugoro onwe ajụjụ a ndị celebrity dibịa na-agwọrọ ndị ọgwụ na-abịa ekene ha ka ihe ha mepụtara gbagoro ma ofu onye onye dibịa gwọrọ ọgwụ mepụtara ihe epụtara asị na onye dị gwọrọ ya ọgwụ na onye arụ dị ito fọ ruo esteti a ruo mm, nke a jụgoro onwe gị ajụ ihe awụ yahoo ka ndị a na-arụ yahoo enwe onye je gbuo mmadụ wee bute ego ha ya si na ha na-ego moto ndị a na-agwọrọ ọgwụ ha ya si na ha na-ego moto ha gozie moto abịa ụdị ego a ha pịtara maka agrimenti weta pasentaji enye ha mgbe ọ bụ idoro ọgwụ ndị a na-agwọ ndị a ga-eji na-eme ekisọchimoni If you are hearing me, respond. And if you are sharing the video, respond. Let me know. If you are still hearing me, can you respond on the comment section? Let me know. And if you are sharing the video, let me know. You know, watch video without sharing the video. is of no use. Because other people are supposed to hear this video and hear the truth and be free. It's good morning, my brother. If you are watching this video, you are not sharing it. You are not helping the matter. There is that you, you, are not helping the matter. Not, that, not at all. You are not helping the society. You are not helping our teenagers. You are not helping the youth. Because some of the youth are a victim of this. Good morning, my brother. Okay, you are welcome. Many of our youth are victim are victim of this. So if you are watching me, you are not sharing this video. You are not helping the matter. How are you helping the mother? How are you joining her to expose to expose the atrocity and abominable acts? All these DBS in there, man. In our land. How are you helping the mother? You are not sharing the video. You are you are not supporting the video. The more you share the video, the more people are seeing the video. That is how you be. That is how you be helping the society. Expose them. Let let, let us catch them young. Our young ones. We need to catch them young now. ọ bụrụ mgbe damejisi their brain ka ebe ebe catch ha ka ebe mere fire fire fire fire we need to catch them young now celebrate dibias onye eze jizọs emego ha expose na drọg ka ha na-ebu ha na-ebu ntụ kokin onye ha na-ebu ya ka ha na-ebu na-arụ yahoo nwechaa ụmụazị na-arụ ha yahoo na-apịrị ego ndị mmadụ wee sị na ha na-eme dibia wee zie dibia na akọ onye na-arụ dibia e, ọ na edi na ụmụ akwụna ya na ụmụ akwụna nwere ejikwa ya na ụmụ ewejikọ ya na ụmụ nwaanyị onye dibia na-agwọ ọgwụ ọ na-eje klọbụ ọ na-eje ebe ụmụ nwaanyị na-agba ọtọ na klọbụ ọ na-eje ọ ọslipless or or sleepers night or sleep amome imejebom adokomre dị ije nụ ọwụọ my line or sleepers club ga akpa ya ọwụ n'ime ha na-akpa ebe ebe ụmụ na agbagba ọtọ na klọb so na ntị ka m na-anụ ya ejiba manye m mfe and mmejikwa n'anya mgbe efie mmejikwa asị na iru ebe ụmụ agbaracha ọtọ ma ndị ya kpọrọ otu ha bịa ebe nọ na-eche ekike ike ha anya sọtasi were egote ihe n'ike na ntị a akụ ya na ntị ka ya afụ bụ mawute anya m na-aba adị m m afụ afụ nọnsens adị m eji m afụ nọnsens enwere m very enwere m opportunity and privilege ijefia anọ m Lagos nwa ọfis na first ọ na first ka ọ dị ka o juru eju um, um, mburu moto na-agbafe onwe mụ na enyi enyi m gasị m na-ekwe klọb a na ije ebe a so so so de na a na-agba ọtọ ebe ahụ ọ na ntị ka m na-anụ ya enwe very enwe opportunity to go there. I have privilege, every opportunity to go there. If I want to go, if I thought that it is, it is my line, if I thought that no here at all, I can go there. Ọgbanrungoro mmanya dọna ana je na club. Enwe one of my friend, ọ bụ ike na afụfida. Ọ bụ ike nọ na vida na-enene m. Enwebe ihe You fọs force bomb. ka anyị e je gba klọb si ya na ya awa line ma dịba gba klọb onwe ọsị m na ya ga-akwụ ụgwọ si ya na ọbụla line ma dịba gba klọb mpụta otu e a eje m na ebe a na-akụ egwu mụrụ anya nsị agaba m eje e eh, ebe a na-akụ egwu mụrụ anya je na gba klọb ọ ka mụ mma na m pụtara azị na ọ n'iro nọ n'iro ti azị ti nọ na kọmpand m otu a dọ na ana nọrọ nnọọ tichiefu maka nsị ya na nsị ya na nsị ya ọkabụ mara nje na vg ọ ya asị e, e, ndị nchegharị e, ndị nchegharị alike without even even born again si born again asị ọ christianity si christianity si asị ọ bible si bible asị ọ good character si good character asị ọ i like home club for any reason ọ bụrụ my line I broke my line. All the form, all, the of football. I don't watch ball. I beg from I don't watch ball. I never watch football. I my line. I like your man for any reason. Bet Niger. I'm one of them called. Ejeboham. I'm one of them bet Niger. If you bet Niger, I get I don't know. I'm not going to find another Mgbe watch ball as mgbe coach na um, kanwa mpo mgbe um, Nigeria Brazil. Mgbe Nigeria Brazil. Brazil gba Nigeria 3-1 3-1 Nigeria sagide sagide sagide sagide ha 4-1 4-3 Brazil ha 4-3 out of 1996 Atlanta 1996 that's that's the last ball m wọchị BP egbuchara m na bọọlụ ahụ mgbe m mpe BP egbuchara m na bọọlụ ah. so azụta 1 nke a bụ ọbọchị till today amụrụ m afọ a ndị sọsọ eji mara manyu and asị na awụ a na-akpọ ya n'ọnụ akpọ ya naanụ na manyu asị na the rest of them amadụ afọ otu mkpụrụ afọ onye amadụ otu mkpụrụ afọ onye bụ futbọọlụ ebe ahụ ka m otu mkpụrụ I don't, I don't even know because I don't like it. Also, I like it. Mba, mba can like it. So bet Niger na. Amona mi. Mada sigo mu. Kia wala fan jeba jeba ram bet Niger. Ute egya. Kia e wala fan mwa. Wale egya. gbaa gbabe dacha si ya chineke kpọpụ agha ọkụ amakwana ya na ndụ don't even try it I don't I don't appreciate that I don't like it mana sọ pipu m nke na-afụ m n'ihu akwụkwọ ha na-eche na onye a ga-awụ iruo m nso ị gara awọ nda ka ịrị mmadụ bụ ihe nke mụ na gị nọrọ nso ị gara awọ nda what kind of human being is this all those things na-etrip mmadụ all those things na-aba mmadụ n'isi as in or that I'm not as in or that or that or I don't cheat yourself. And be say ba na east. Motor park ya na east. E woro ba na agaru. Awoko maka insecurity o. Awoko maka insecurity o. E woro ba na agagari. E was something e nwere ihe e nwere ya dey move. E nwere ya dey move. na-adị mma in this life mmadụ epụta ụta a zụọ onwe gị ịzụọ onwe gị ọfụma ifu na ifu na ego cannot move you ọsọsọ onye ego na-emove wike ime anything at any time enidiri m ego i need money mana m egbuzi mmadụ because of money m ezuo ohi because of money mme kidnap mmadụ because of money mme abụghị ebe gbuo mmadụ wayo because of money I won't do that ama m how many years ndị na ama m how many years ndị na anyị bidoro ụmụazị taba afufu from childhood wee afufu e ebugharị m ihe mbugharị ebugharị m ihe mbugharị for more than 15 years Abraham Buhari for more than 15 years. So akpụ asụrụ m akpụ for 7 years. Asụrụ m akpụ akpụ akpụ for 7 years. So those time ahu, those period of time ọ bụrụ na m chọrọ itinye aka n'ihe ọjọ m metinye aka n'ihe ọjọ those time. Maka edidiri m ego. Ọ na old age ma na-aga m abatibezi aka n'ihe ọjọ. And enwere e mkpụrụ my parents kwuru m n'ime ya ka Bible ji wee sị gị train up a child in the way they should grow when they grow he or she will not depart from that and people thought that they egwuregwu ka Bible na-egwu enwe ndị na-apụta na-asị gị please are you sharing this video all very important enwe ndị na-apụta na-asị gị e, na nwatakịrị na ihe nwatakịrị ya ahụ ka ọ ya ahụ ọsọ gị zụgide nwatakịrị zụgide nwatakịrị zụchebe di ya nsọgodi zuo eri zuo ya ana ihe ọ ga-awụ ọ ga-awụ de ma kwesịrị na wee bụrụzie ka ekisi zụọ nwa ahụ ọwa ịmapụ jebe afịa asị nna ịgacha abata ịkwụọrụ nwa ahụ ụgwọ akwụkwọ igotere ya akwa krismas igote na idebe n'ụlọ ahụ ya ekpere jụ ụlọ ọgwụ ọya bụ na-azụ nwa azụ onye bụ na-azụ nwa gị azụ ana m ajụ ndị nna ka nna ajụ ajụjụ a ndị nna ka nna ajụ ajụjụ a ọnwụ na iwe fada gị ka nna ajụ ajụjụ a onye kwụrụ nwatakịrị ụgwọ akwụkwọ igotere ya akwa igotere ya nri ahụ ya bụ ekpere eje ụlọ ọgwụ ịrịcha jegharịa jinja igotere ya basko so ajụọ nkịta na ihe niile a esi na ị na-azụ nwa gị azụ na ị na-azụ ya azụ ma ajụọ kịta na ndị nna ka nna ajụ ajụjụ a ndị nna ka m jụọ gị ọ ịkpọ nwatakịrị n'azụ bilite n'ime abalị nye ya ara ee e, saa ya ahụ na-asụ akwa ha na-efichasị ụlọ na-efidi ha na-enye ha nri so ajụọ kịta na esi ya si nwa ha na-eto esi na ị na-azụ ya azụ onye agaba ebe ụgbọ gị Oya ka Bible wari. Bible says train up a child in the day, in the way they should grow. When they grow, they will not depart from it. For your mind in the Bible says, spare a rod and spoil a child. Spare a rod and spoil a child. I was working uh, last four days. Ejimapa, Ejimapa, Jerry Chen, Urabana, Apata. One, one, one young girl ịma na kịtazi ihe nwezi na enwe ozi mọda ihe nwezi iwu young girls ihe nwezi na young girls as a as a mother anyị ozi mọda na ihe nwezi iwu young girls one young girl na na ọ na-agwa onwe ya okwu na-atamụ iwe na-ewe ya ịma ihe ọ na-ekwu The, as in, I, I, I know how much I'm paying in this school. I know how much I'm paying in this school. You get man and flog my child. You flog my child. I won't take it. I won't take it. Hey. okay, okay, Oga Fem. Hey. Ntie. Mother. Nsi, nsi, nsi, nsi. no mother. Nenu mother. You know how much you are paying in the school. And you, are, and you have the God to flog my child. Can you just imagine? Can you just imagine? Ọ na-awụzi apịa nwatakịrị yes enwere e ụtara a gawa apịa nwatakịrị ọ dị bad ka a dị iche mana ịmana ịpịa nwatakịrị ụtarị nọmal ụtarị nwatakịrị ruo na ya adị oje na rịpọtụrụ mami ya mami anti-vlog me mami ya ya achụkwa eke ihe ime mami ya ya achụkwa eke ihe ime chifo mami ya emuvo gaba na skuul Dejuwa the auntie, why did you flog my child? Please, I don't, I don't like that. Please, if my child do something, just tell me. Don't flog, don't flog her again. I don't like that. Don't, don't, please. I don't want to report you to, to, to the, to the uh, uh um, um, owner of the school. I won't, I, I won't tolerate that again. Don't ever you flog my child. Emokesa amungwa. Ibu na before. Echi na How mother, mother, mother. Hey! Hey! It was when it, it was when all, all these small small girls here are using the small small girls. Almost 21 years. Didn't came ma. Came ma. Give a look at that 21 years. Can you get a 21 years as a man? ijere nu ijere mo 21 years ke yo ma ke yo inu bata mo 21 years or if you say inu bata inu bata inu bata 25 years na be na beg gini ka o ma man ana ma ajugu ijere nu bata mo 25 years na beg gini ka o de ka o ma ọ bụrụ na ị gacha bata iwe na-ewe gị ka ọ dị ka ọ ga-eme si iwe na ịbatara iwe na-ewe gị mmadụ kpasị gị iwe n'iro ịbata nnọọ n'ụlọ iburu iwe abata n'ụlọ nwa 25 years ahịrị na anụ gịnị ka ọ dị ka ọ ga-eme gịnị ka ọ dị ka ego ga mmadụ iwe na enwe gị onye kụziere ya a na-etoru ihe etoru ụmụ nwaanyị gee ntị ụmụ nwaanyị sef unu echedi na di awụ ịbịaba chi n'ọkpa elu nwoke a na gị n'elu tụba gị ime ịmụ ịghọ na-enweda what m na What makes you a wife? Okay, ichere because na ị mụrụ nwa okay, for your mind now because na ị mụrụ nwa that makes you a mother. Okay, for your mind now because because na ị nụrụ di that makes you a wife. Ọ ị na-eche? Ọ ị na-eche n'isi gị? Oge ị nụrụ di, ị dị aka ịwara gị. Ah, ah, eh, enwe ị na-agidebere aka otu a ka chimpanzee ị chọrọ emekiri wife What, can you ask, ask what makes you a wife? Digi kacha bata, gị bata na iwe iwe na ewe na gịnị ka iwe ike ime anụ. Iche na mgbe ọwụ na ka eji ọwụ na iwe na ewe dị gị ọkpa obi adị ya mma. Azị iwe na ewe dị eji mee ya ọkpa gị. ọ oh, for your mind so for your mind na-awụ di di digirigo oge nrituo obi adị ya mma ọya ichere ọya uche gị na-agwa gị maka ọ na-awụ unu pụtazie like this ọ bụzi ihe unu na-arụ awụghụ unu pụtazie like this unu ejego ojii unu takpara atakpa dọchichi ike unu shepu ike unu apụta unu pụtazie n'iro unu na-eme ikwu pakam pakam pakam pakam pakam nke all these young girls kedu ihe unu nwere unu enye nwoke what can you offer to a man okay for a man what you offer to a man wike gị ahụ ịdọchichara iji anyụ nsị ịma na enyu ahụrụ ebe ọ na-esi nsi ịnọ n'ime moto a ike ahụ wute ike ahụ ị na-efere m n'ụzọ ịbata n'ime moto were anyụ ahụ I will leave this car for you that ike ọ dị gị ka ka mma nwụ n'imi anụ dadisem ike ahụ iwere ya na moto a nọ ebe anyụ ahụrụ iri ịtacha akwa rie bisi na onye moto anyụ ahụrụ dadisem ike ahụ ikechiri ị na-aga n'ihu ebe paka pakam pakam ịchara mma anwụ n'imi anụ onye ọka ga-offer to a man ọ bụ na gị na di gị biri isicha nri di gị si na ya egheri dị nri gịnị ka ọ dị ka ị ga-eme ị mụtara nke mama gị ọ kụziere gị ya ị na-agbaji aja anụ di your mother kụzikwere gị na na ọmụna nwoke jụrụ nni nri sign. ọsain ịmakwara nwa omume nwoke ga-eme ọ na-enye gị sain ya ọmụna kwesịrị ịkụzichara gị so that enwe mgbe ị nụrụ di di gị mee art e that way ị ihe ị ga-eme you know what to do ahụ ihe a na-amụtacha n'aka parents bifo anụba di ahụ ihe a parents before unu na n'obi ịnụ di ya bụ ijije mmụọ nwa ọ bụrụ ime dị ọ wụrụ ijije mmụọ nwa ụtọ fi ahụ ebe ahụ nwa ọ na nwa ekwe ha abịa gịnị ka ihe makwa ịnaba na maka ibu obi ije mmụọ nwa ọ ibu n'obi a teacher will flog a child e e e apịa ahụ I am against that one. I am totally against that one. Mana apịa nwatakịrị normal ụta na skuul gị nwa wee mọda ibinie gaba na skuul ijechi ticha warning ị ga-ata afụfụ nwa ahụ ga-eme gị ihe nwa ahụ ga-ebutere gị anya mmiri enyi mmadụ bụla na-awee etinye nwa ya ihe na nwa ya nwa ihe mere adịghọ mma ọ bụghị itinye nke arụrụmala e nwere itinye nke obi ọjọọ ọ bụrụ ọ mmadụ ihe ka etinye nwatakịrị na ihe o mere adịghọ mma gị nwa wee mọda ibinie ijeba mba nwa gị ewetara gị anya mmiri bikos ị na-azụfu nwa ha azụfu ana m eji igotere e, e, e, ụmụ m ihe a ji aga school this morning this morning for one, one small boy can, can naga secondary school ọmụmụ js1 ka ọ nọ ọkpọ sagin with school uniform js1 one small boy ọkpọ sagin with school uniform ntọọrọ ne anya otu a ya ewe m iwe nchọ ka m kpọọ ya mhapịa muvuo because that's ya ana emechi ya ọfụma adedu am well well na first ga ebe ọfisi m dị kịtazi ihe e, skuul anaghịzi awụ boyfriend and girlfriend ị ga-afụ ụmụazị primary school every day ịda tụọ ya ana m achị gara ọfis nru ọfis agbasa skuul awụ video it post ekonofia unu da tụọ ya abagara ofis bifo tu na a ga-agbasa ha gbasa awụ it ihe na skul na skuul na-awụ boyfriend and girlfriend school na primary school ifu nwatakịrị okoyi nwaanyị aka n'onu klasmet ya ha na-agafe enwe nke ị ga na-anụ ụmụ ya na-asị he was looking at me he was looking at me ọ na-akọrọ nwaanyị bịa he was looking at me who is looking at you Who is looking at you? Someone in primary school. Parents, let me ask you one question. How many times can one go but I go to school? A guy at school, I just check at school, yeah. I hope you people are sharing this video. You are hearing me. How many times can your son but at school odelakpa ya na rum ya ị gaa na akpa school ya imepee ya chekie ihe dị n'ime akpa ahụ and parents how many times ka iji aka gị jegotere nwa gị akwụkwọ ị na-ewere ego enye nwa gị si e were aka ejegote akwụkwọ o ga school. skuul enwere some things you pụrụ parents na lack some parents enwe sense sesi ha na-arụ ọrụ ha bụkwa eji eji just a nọmba enwere ndị gbagote na eji enwere e e dị ha ebe a ihe a dị empty enwere ha dị ebe a oru echi ọpụta ọbakọwara ya two pack ịpụta iwere ego nye nwatakịrị eji gote akwụkwọ o gote akwụkwọ a e erukekọrọ akwụkwọ ahụ bluu bluu ka ọ na-acha bluu ka ọ na-acha o bidoro ya n'ụmụazị o gote akwụkwọ a bluu o tinye n'ime akpa ya o ruo na skuulu ya eh, nwa klaasị ibi ya sị ya ee ka ha chenjie na ya laikiri bluu ya were red ọsọ okee ha chenjie dị akwụkwọ onye onyezi nwa klaasị ya bluu were red paris ka m jụọ ọgụ ajụọ gị na aka akwụkwọ igotere nwa gị isi eje wụta akwụkwọ igotere nwa gị pụọ ya ga-egosi gị red isi ya okee mana ọ bluu ka o gotere ka ekisi mazie nọ nọ ka ekisi ma na ọ red a ka o gotere bikọs ọwa ọgwụ a ya bikọs ị nyere ya ego otu o si wee chenji datin ka ọ ga-esi chenji akpụ ụkwụ igotere ya ị gaghị ama because you are not looking after onye ka o ji anwụ nwatakịrị kacha skul sometimes na akpụ ụra chifo nwatakịrị anwụọ ịmarizi nwaanyị maka na nwa a dara adara na skuul akwatụrụ na skuul ọ bata ide ụmụ gị anya ịwụọ ya ọhụrụ internal blidin na-agbụ ya ịmahọ ọ na-akpụ ọnwụọ ha metasị ụmụ gị bata skul ị ahụ ha mara mak ama mark dị ụmụ m I know the whole mark my children mark ọrụ dị na ha no pụtara mpịa ha ma m this morning adamai na chip come here ọbịa let me see your leg ogosi m nene ya si oke go ana m asụ m ahụ mgbe nje asa na mark yesterday nwoke ka mụ na ya yesterday mmee na just na-egwu egwu just mee aga n'ihu nweta something like uh, uh, a mark ebe a eh, that ya na classmate ya na-agba ọsọ classmate ya na-agba classmate ya push wee see ya what did you do ọ sị that normal home ọ sị ya sorry nsi ya next time don't run next time don't run and i don't i don't i won't like you to play with that that that, that okay ha metas gị chekigoro yo the mark dị na ihu ahụ nwa gị otu a ka nwa gị nwaanyị ga-esi na-echenji eche ihe na skuulu lesbian na-ebido n'ụmụazị lesbian na-ebido n'okenye efu lesbian ọ na-ebido n'okenye enwere ewu ma na 40 years na galakọtara bido lesbian asị asị enwere ewu ma na 40 or 30 years galakọta from 30 years ya ozugbo ozugbo bido lesbian asị asị ọ nwere mgbe o bido o nwere mgbe o bido and mgbe o bidoro mahụ na school ifu different parents with different children with different characters na abịa na school ego ji dị mkpa ị na-azụ nwa gị ị na-enebara ya anya maka osibe gị pụọ o jee na school o meetie different characters and ụmụazị o ruo ebe ahụ she or he would like to mingle with them ọ na ọ ga-amụta ọ mụta bata ọ ga-ala ikọba display ya na ya ọ bụrụ na iwe onye na-afụ anya ime mmụọ na anya mpụta ife ha na-abụ na-arụkọ ọrụ spiritual eyes and physical eyes ị na-anwụnịta ụmụ gị enwere karata ọ ga-eme ịchụbi ozugbo chụbi ozugbo chụbi ozugbo chụbi ya n'ọkụ n'ọkụ dee ntị make your children your friend make your children your friend that's number one thing if you don't make your children your friend ị were agụ nyere your children they will be hiding things from you Make your children your friend. Are, are friendly with you? They can, co co they can come back home. Daddy, uh, my classmate give me biscuit. Ebari and Basia. If you try it next time, I will do this. I will do that. I will, I will, I will buy you better biscuits, better one. Don't collect anything from that your your your your your, your classmate. That classmates. You chop here. All but just that, that my classmate gave me biscuit. I said no. My daddy will flog me. Efere? Ona ona abozigi. She be she will be that ebe your children. Her, their secret. Have you used to know abozigi ona men had her again. I don't why the one nwunye them eh eh eh eh about me that used to go to your phone phone just obere obere phone you just use your touch that is to go to your phone otu ọkwa ka e nwesị akwụkwọ mwa ma mbatakwa mbatasị m eh, eh, favor the little one fall down she fell down which time do you have with your children which time If you man hear and men who can initiate na school. Mgromas na basi caught. Omas na basi caught from little. Ebe initiate. If you not to there men who can carry. Like almost I hate slants. If for slants, I hate slants die. Ote ote of that. Iwa iwa iwa mu guy. Eh, oh, Ole we mi we. Tem funana. My simu. What's up now? One we me. I know they appreciate those things. Oh oh, almost slants then I gave for a big room as in Asuru slants. Mwa wanu ya no onu ba pia onu. All these small small guests, I'm asking you question. What can you offer? na ịnụ ọdịna some of you na mistake yo! mentality unu very eh, ụmụ nwaanyị ụmụ anya anyị ndị Naijiria kachasị ndị Igbo eh, mentality unu enidiri ịsachasị unu brain unu brain ị ga-anọ esi na ọka ọrụ ịchọta ọrụ ị na were eh, enweta ego anya ego go rest of them ee eh, di m achọrọ m ihe m eme anụ dị di m achọrọ m ihe m na-eme ee nwaanyị enweghị chọọchị nwaanyị enweghị ụka ọ nọọ dị ebe di m si m ka anyị gaba ya gaba efu mentaliti efu mentaliti nwaanyị enweghị ụka ọ bụrụ na m na-eje olumba olumba nnu ọlụ gị zoro m jebe olumba olumba ọ bụ ya nwaanyị enweghị ụka ọ bụrụ na m na-eje ebe rụrụ arụ nnu ọnụgụnụ iso njem ebe a rụrụ arụ nwaanyị enweghị ụka e, nọdụ di m achọrọ m eme enwere ike nje mụcha ọrụ a na di m asị m na ya laikiri ya ee na ọ chọrọ ka zụọ butiki ka mmemme nke a anyị oke onye ga-eji oru na-egwu egwu that's the reason why batara family enwere egwu na-egwu egwu ebe ga agba futbọọlụ agbara onye onye agbara onye a at that age iji eti agbọghọbịa ejeghị iji amụgharị na nke Anthony magharịa na nke Chinedu mụgharị na nke Obinna ị na amụgharị ifere ọ na-emekwa gị asịnị ị na-epụtụta mme ifere eme gị pụta nnọọ n'ihu nwoke iyipụ efe gị iyipụ pantị gị onye nke afụ next week ije yipụkwe pantị gị onye ọzọ afụ upper week ije yipụ pantị gị onye ọzọ afụ different men and I feel different men. Now I again, it's in a boy abona. Can you check it an abona? Why be you checking abona? In a better man. All men are the same. All men are the same. That because you are testing them. Men tester. Men tester. All men are the same. How do you know that all men are the same when you're not sleeping with them? How on earth do you know that all men are the same when you are not sleeping with them mgbe na adịgo ife na-emekwa shame to you ka jụgoro gị ajụ ọ na na-agba m mgbe anyị na-achị n'ọba gị ị na-eskrim ị na-akpọwa onye a iskrim onye onye a iskrim e, e, e, onye onye ọzọ iskrim onye onye ọzọ otu For your mind, for your mind, it will guy. For your mind, in my, for your mind, in my Wagusi, wagusi For your mind. Are you checking na You checking na na? eri onya amugo. Are you checking na nyagi gi Okay, your mind now, na eri eke mugo. Mana na ari gi enu. na eri eh eh chinedu mugo. Ina abua I don't have any other boyfriend. It's only you. For your mind, na eri mugo mana ọ na-arị gị enu ị na-eri e, e, chukwu Chukwuemeka mugo for your mind mana ọ na-arị gị enu onye ị na-erizi mugo wu antoni ka ị na-eri mugo antoni wu the best mmadụ ịtọ anyị na-eri ha mugo mana mmadụ ịtọ na-arịcha gị enu antoni anarịkwa gị enu mana antoni wu best a Anthony ka ihe wuhe nwezi dị ukwu agwụ ndị ọzọ na-akpara akpara ahụ ọdụkwa gị inwekwere sens ịma na ha nwere eri gị mugo emekwana nwaanyị nkwụ nkwụ emekwana nwaanyị flawa mgbere ruo ted mgbere mgbe anwụchaghị ote kpọnwụọ idebe aha na ịdị smart na ịma ya arụ iwere nọmba chinedu ise evuo ya chinye iwere nọmba ege ise evuo ya e, nke iruka iwere nọmba chukwuemeka ise evuo ya mbụ nwa amaka fon ring bụ anụ n'akụkụ antoni antoni asị na nwa amaka na-akpọgụ owere were fon pasị arụghị m owere were fonu ọgbara nwoke na-akpọ gị owere fon nyekwe nye gị isi bebi hapụrụ m nwa maka ọ chọọ chọka nchi ya abụọ ejiga wedin nwanyị nọ nwoke na-akpọ gị ebe ka bren unu ha nwanyị nọ nwoke ọ sị gị na ọ chọka ọchị ya akwa o ejije wedin na ya achọghị chi ya akwa a ọ sị na oke ngwa nsogbu ara hapụrụ ya na fon a na-adị ngịzi antonio afia ọchee n'ọnwa amaka nwoke efo gị n'anya Ethiopia niile fụ gị n'anya na-emere gị Ethiopia niile ị na-afụta asị simugo gị na nwoke aga ya mugo mmadụ na-emere gị ihe Ethiopia niile onye anyị na-akpọ mugo ị makwa onye achọrọ iri gị na onye eri gị mana ọ fụ gị n'anya were obie niile na-emere gị ihe Ethiopia niile azin were obi oche anyị niile na-emere gị ihe ọ aghọ gị aghụghọ ụdị emegide gị enweghị ya dapụtara otu a ọ gbagharịa asọtụ ya out to talk. enweghị dọkịta ọgbaghara asọtụ out ọ na-emere gị ihe obi na-enye gị good advice na-echere gị echiche ọma ị nọrọ ebe ahụ na-alagharị ụmụ nwoke debe ahụ na ọmụgo na ịka ya mara ihe na ọ mara ihe na ọgụ agwa ma ihe na ọgụ agwa ma ihe so ọ iwu na ị ga-etest nwoke 20 fe nụọ dị abi men tester men tester men tester kedu ka o si adị gị na ị pụtara nnọọ ya na na na itri ebe a na-ere ihe dọna na witi aike efu chukwu emeka ebe ahụ ka ọ bịa iri nne efu antonio ebe a ọnwụ na mmadụ taa ha efutara ebe a different people ha edinachagogo ha wuru fie ikuru na ego gị na ya na how will you feel na mmadụ taa ha edinachagogo ha wuru fie ka e ga-esi fili ị ga-efili comfortable e dey feel comfortable enwe nwoke ọbụla dinara gị gịnị ya gbasara enwezi iwu iwu chaff. my brother good morning sir pastor peter iwu chaf n'ebe ọ nọ chaf nwezi ihe iwu nwoke dinaghị hmm? otu a ọnụ ọgha anụ enwezi ihe iwu iwu ụra iwu ụra ahụ nwezi o What's your game? ọfụtago gị na onwere ọzọ fọ nwezi ọzọ fọ na yee ọfụtago gị na iyipụgoro brazil ọwara aka ya chinie chinie ya na ya enu ibu papa atanti gị ọmarịcha aka ebe ahụ ịhazi m fụcha ike gị fụcha aghụ ọnwa gịnị ọzọ fọzi nothing again na onwezi efe ọnụ ezi ibu chaf ọ abụgo bụ ka o si like ọ abụgo kwenyi ha mana bifo mgbe ọ ga na-achụ gị achụ ọ kpọọ gị na fon ọ ya akọtụ fon na ntị gị ọ dịgoro bizi ọ dịgoro bizi ị na-akpọ ya na fon ọ ga na-aza gị enne na-ebu ana m anụ ị na-ajụ ya iri bizi ọ sị gị e eh, mana don wọrị mgbe odinabaghị mgbe ahụ he never climb you kparịta the time o gị kpọọ ya na fon eh, mgbe ọ na-adị bizi ka ịfụgo nzakọla ahụ ero ma ọ gwara opikie ya ma ọ na opikie ero Had busy, had busy, much as I had busy. Or caught where. Madam Boy did eh? not He won't cut it. He will not cut it. See where he made mistake at your first relationship. What of second one? See where he made mistake at your first relationship. What of the second one? You will he made mistake the first one, made a second one, made a third one, made a fourth one, made a fifth one. mee na 61 mee 7 mee 8 mee ọ bụla achịwa ịwụ iwu ike gị na-akọ gị ọkọ ọ na skrash gị ọ na-akọ gị ọkọ emere gị ya eme mgbara mmadụ na kọntrol onwe ya kọntrol ịgbara mmadụ na kọntrol onwe ya kọntrol ị na-amagharị na-epigharị na-epigharị na-epigharị ndị niile eh, eh, ndị last year 2023 ụmụ agbọghọbịa je dinachi ụmụ nwoke ka nwoke nweta ego eji go bon stress go shoe go akwa wee jee oppress ndị village ha fa agba agbacha na krismas ụmụ <laughs> agbọghọ niile ahụ jip gosef ka anwụta ego eji go bon stress go shoe go akwa go new phone ka e wee na vileji je suppress nde vileji je mee gara vileji a sị m unu how far ọkwa agbacha na christmas ndị niile dinara gị how far ndị anyị je suppress ya how far ha nwụgo ịnụzikwa edi ịnụzikwa edi mmadụ nwere ike kwanyere onwe ya ugwu kabia je chọọ ihe ị ga-amụ jee chọọ aka ọrụ mgbe ezute aka ọrụ ịmụ aka ọrụ iwere aka ọrụ akpọrọ ihe mụọ aka ọrụ don't ever you depend na ịnụọ di na adịghị ya agbaghị ya ya bidoro bizi don't depend on that ọ dị wrong jee mụọ aka ọrụ mụọ aka ọrụ di a na-anụ anụ a na-akpa ya akpa bipi ịnụọ di ihe kpatara esemokwu dara ka na mmadụ ejiwu unu adakpa unu adakpa nkata na fonu anụba ọ i love you i love you love oh, love nwantịntị o oh. love nwantịntị o oh. ije mụ na love na ọfọdụrụ nwantịntị o ije mụ na love na the love ọ na-amaghị love i love you i love you Oto oto this ụtụtụ ụtụtụ isere message, baby i love you everything baby i be eating i love you mgbede baby are you back i love you i love you i love you ah! about the meaning of love. I'm going to the meaning of love. If, in case if you don't know the meaning of love, let me tell you the meaning of love. Love, ah, bro. That is not love. Borogazu. That is not love. Gotolaga akwa. That is not love. Forum na chide inu anyu self. Chere, kamba ni mena forum na chide inu anyu. Ese jia. Forum na chide inu anyu. Hey. ndị Roma abịa na-achọ ịnụ anyị ndị Roma abịa onye ọ mụ na-ewe n'iwe ịfọta m na-ebe ihe fere m na-achọ enyu ọ kọntra nọ n'ime ya naijiria so e ya ọ bụghị ịta shawama na igote mbụ e, e, ego ego afọ ya bụ love love love is something that is painful love na-afụ ụfụ n'ahụ Love is something that is painful. Love abụghị abụghị material things. is something that is painful. O nwere ihe love is, is, is all about na ebidodo a na-akịta na jamụọ jamụọ dị gị ebe jamụ dị gị obi agbawa gị you forgive that is where, that is where love works But ọ jamụọ nwunye gị somewhere obi agbawa gị. Get that? that is where you that is where you practice your love ọ bụrụ ọ bụrụ gote shawama I can buy shawama for a woman na-edo ya m na-edo ọ bụrụ love efutu bụ onye gote gị shawama na-edo ya ọ na-edo mana ọ sọkwara ya love gị that is that one is not love so di ya na-anụ a na-akpa ya akpa chọọ aka ọrụ chọọ ihe ị ga-amụ mụọ aka ọrụ mụọ aka ọrụ na akpa si ya na ana m agwa m telọ is what I want to do ị ga support kwa m you only dey ọnụ support ọgụ ya ọ bụghị ọnụ ụgwọ sịgụ kwụsị ịkwa ka ya e butik even if ọ kpọga eje obodo oyibo onye obodo oyibo a na-akwa akwa di ya omepere gị na big way ọ bụ ọpụta ọsị gị gị kwụsị ịkwa akwa ka ya e mepere m um, ebe a na-ere tiles ka ị manajibe ebe ahụ ị nwere aka ọrụ madam let him support you with aka ọrụ ahụ enwe ya mezie na big ya mezie international ọ bụ na ọwụ keke ka ị na-eme ya mepezie mezie ya in a big way ọ bụ na ọwụ decoration ya mepezie in a big way ya support ya mee in a big way ọ bụ ọpụta ọkwụsị ya ọ stọpụ eje sigo ya mpere provision shop so isiokwu m na ihe bidoro isiokwu awụ na ndị celebrity DBS a abụrọ ọgwụ ka ha na-agwọ ya ya awụ drọg ka ha na-epush ya bụ drọg ka ha na-epush ihe ahụ were ka na-etisif ndị mmadụ wee na-etinye ụmụ anyị na problems wee na-etinye ụmụ anyị na odis atrocity and abominable arts ha nọ n'ime ya na-lead to their early grave yut anwụchana yut anwụchago and yut ka ya anwụ ka buru ibu duto ọchara acha gbute ọchagha acha gbute yut ka ya anwụ buru ibu chekie just jegodi na gị chekie posters ị ga na-afụ 20 years 21 years 22 years 18 years ọ ị ga na-afụzi ịdọta ahụ nke ya gwụkwara sef na mma akwụsị ebe a biko na infeta m ọkwado infeta m hmm? enwe m ego fuel naijiria naijiria kpụọ na mmadụ isi ọ iju ụwa mma akwụsị Aba ndị ewo nọ biko megeshọn ishe vidio a lilia nwachukwu ya ka ime happy new year uh, let me stop you enwe m ego onye chọkwazi iji m ego fuel nye m ego fuel kpata m na Naịjirịa ma egbu onwe m ụbọchị na support my ministry unu ma adị m elive fake life i dị live fake life ote efe m na aka nna anyị fake life so a m ebuka aha adị m eme big boy afọ nsị amepụka aha so na my destiny helper ka mma mgbe my destiny helper ya nyere maka wige na njere m big boy ọ bụrụ na my destiny helper nọ ebe a ọ sị na onye a big boy na onye a rijuru afọ ọma na onye eriju ha afọ so my destiny helper ọkwa niile ebe a biko bịakwa na before before ma nwụọ hie ndị ewere mma kwụsị ya maka nje saa ahụ ji ọrụ onye chọrọ enidiri m onye ego m fon fon mana ezi m nsogbu ime ego m fon biko adọghọ m gridi fon ọrụ inye m ego ogoro half of the money nye m amanaji ụta fon na ezi m nsogbu ndị ewo na ọchị sọpọtụ sọpọtụ m um, kama m ezu ohi ma ọ rụọ kidnapa ma ọ jee mmemme oke ite ma ọ gwuo wayo ayọọ m ego ọ kara m mma Mama come and say hi to, to my fans. Come and say hi. Yeah. Say hi. Say hi. Say hi. Happy New Year. say happy new year say ha ha agbaru good new year i go i go take biscuit say buy biscuit for me say hi to them say hi then one bye bye.